igbo na ndị ọma na-ege m ntị ekene m ụnụ anyị na-anabatago anabata nwa pụrụ iche n'ime ọnwa ọfụrụ n'ụwa wee na-asị ka chi okike nye anyị ogologo ndụ na risi ike nyekwazi anyị ihe ndị eji enyelu ndụ aka ebe mụnwa bụ ada igbo na-ewepụta oge m n'ime ọnwa ọfụrụ n'ụwa wee gbaa mbọ ịkụziri anyị ka esi eme ntụgharị ka esi atụgharị ihe edere maọbụ ihe a sụrụ n'asụsụ bekee ka ọ dị n'asụsụ Igbo ntụgharị dịka aha ya siri dị bụ ịtụgharị ihe dị n'asụsụ ọzọ ka ọ dị n'asụsụ ọzọ ndị bekee kpọrọ ya translation kedu ka esi eme ya bụ ntụgharị ọ dị ụzọ ihe atọ dị mkpa ị ga-agbado ụkwụ tupu gị ebido mewe ntụgharị nke mbụ bụ na ị ga-amata mpụtara mkpụrụ okwu maọbụ ahịrịokwu ị na-achọ ịtụgharị ị ga-ama ihe ọ pụtara nke abụọ wee bụrụ na ị ga-ama ọ bụrụ mkpụrụ okwu ịgba mbọ mara ụdị nkeji asụsụ ọ bụ gịnị bụ nkeji asụsụ ndị bekee kpọrọ ya part of speech abịa n'asụsụ Igbo ka ọ dị na bekee ka ọ dịkwazị n'asụsụ Igbo ya bụ part of speech bụ nkeji asụsụ nke mbụ anyị nwere bụ mkpọ aha maọbụ aha ndị bekee kpọrọ ya noun nke abụọ bụ um, aha bụ pronoun nke atọ bụ ngwa bụ verb Nke anọ bụ nkụwa bụ adverb. Nke ise bụ nkọwa aha bụ adjective. Nke isii bụ mbụ ụzọ bụ preposition. Nke asaa bụ njikọ bụ conjunction mana ọbụrụ nke a ka anyị na-akọ tata Nà ị na ihe ndị a, na mkpụrụ okwu ị̀ na ịtụgharị ihe dị n'asụsụ ọzọ ọ n'asụsụ Igbo, ama mfịa ọ dịkwa ọzọ nke atọ anyị nwekwa tata ịmata bụ ị ga-agba mbọ mara atụmatụ okwu ọ bụ ọ kachasị ma ọ bụla ahịrịokwu gịnị bụ ahịrịokwu ahịrịokwu bụ sentensị ebe okwu bụ wed ọ dịkwana na ahịrịokwu gbaa mbọ mara atụmatụ okwu ọ bụ gịnị bụ atụmatụ okwu na bekee ndị bekee kpọrọ ya figures of speech of ọ dị ọtụtụ figures of ọ maọbụ atụmatụ okwu enwegasịrị mana m ga-akpọpụtala anyị ụfọdụ tata nke mbụ anyị nwere bụ ala okwu nke ndị bekee kpọrọ idiom eh, idiomatic expression abịa nwee ilu mmanụ ndị Igbo ji eri okwu nke a kpọrọ proverb abịa nwee <laughs> nke nke Jesu Kristi na-eji agwakarị anyị okwu nke akpọrọ kpọrọ parable ya bụ ụkabuilu bụ parable abịa nwee gwam bụ riddles abịa mmemmadụ bụ personification mbụrụ bụ metafọ um bụ simili; abịa nwee nsinụdamara bụ onomatopoeia bịa nwee ajụjụ nzara onwe bụ rhetorical question abịa nwee abụ abụghị bụ abụ abụghị bụ irony ma ọ bụ ịkpọ ya positive negativism abịa nwee egbe okwu ọ dị ọtụtụ mana m ga-akwụsị ebe a taa abịa nwee egbe okwu bụ hyperbole ugbu a ka nso ofu ahịrị dị n'asụsụ bekee ka anyị mara ka ya esi tụgharịa ya n'asụsụ igbo ọmụmaatụ ọsị I don't want your cock and bull story I don't want your cock and bull story ihe a dị n'asụsụ bekee kedu ka ya esi tụgharịa nke a n'asụsụ igbo anyị amaghị I don't want achọghị m ebe isi afrọkwabokpu bụ cock and bull story story bụ akụkọ ya bụ cok and anwa anyị ga-aga degharịa ya achọghị m akụkọ ee oke ọkpa na nwa ehi gị <laughs> ịfụ na ihe anyị tụrụ enweghị isi ọ bụrụ ka anyị esi tụgharịa anyị ga-agba mbọ mara gịnị ka cok and a pụtara gịnị ka ọ pụtara ịfụ na ihe ọ pụtara bụ ihe na-enweghị isi ya bụ akụkọ na-enweghị isi abịa na-atụmatụ okwu ịfụ na cock and bull bụ akpaala okwu bekee n'asụsụ bekee ọ bụrụ idiom idiomatic expression cock and bull story akpaala okwu anwa ọ bụ kedu akpaala okwu yitebere cock and bull n'asụsụ Igbo anyị nwere akụkọ n'egwu dịka nne m ga-esi ga-asị gị achọghị m akụkọ n'egwu ma ọ ọsị gị achọghị m akụkọ n'egwu eji agha ka abụrụ nke nne m ọ bụrụ na ikwughị achọghị m akụkọ n'egwu isi achọghị m akụkọ aja mbene achọghị m akụkọ ifo achọghị m akụkọ chakpi wee dịrị gaba anyị achọghị ka ị bịa dọrọ okwu gaba mana ị ga-agba mbọ sonye anyị na ibiri akwụkwọ anyị maka na ihe ndị anyị nwere n'ọnụ abụghị ya ga-ekwucha otu ụbọchị e ngwanụ ụbọchị ọzọ anyị fụrụ ubi ka anyị kpaa ya nkụ hmm? ka anyị kwụsị na ebe a ka ọ dị daalụ